akwụkwọ ozi nke abụọ nke pọl onye ozi degara ndị tesalonaika ndị tesalonaika nke abụọ isi nke mbụ pọl na silvanus na timoti na-edegara nzukọ nke ndị tesalonaika n'ime chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst akwụkwọ amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst pụta anyị ji ụgwọ ikele Chineke ekele mgbe niile banyere unu ụmụnna anyị dịka o kwesịrị n'ihi na okwukwe unu na abụ ụba nke ukwuu ịhụnanya ahụ unu niile n'otu n'otu na-arụta ibe unu na-erikwa nne ya mere anyị onwe anyị na-anya isi na-arị unu n'etiti nzukọ Chineke niile n'ihi ntachi obi unu na okwukwe unu n'ime nsogbu unu niile na n'ime mkpagbu niile unu na-anagide nke bụ ihe na-eme ka ikpe ziri ezi nke Chineke pụta ìhè ka e wee gụọ ọnụ na ndị kwesịrị alaeze Chineke nke unu na-ahụkwa ahụhụ n'ihi ya a sị na ọ bụ ezie na o ziri ezi n'ebe Chineke nọ inyeghachi ndị na-akpagbu unu mkpagbu na inyeghachi unu bụ ndị a na-akpagbu arụ efe anyị na unu n'ime mkpughe nke onye nwe Jizọs site n'eluigwe ya na ndị mmụọ ozi nke ike ya n'ime ọkụ na-ere ere na-abọ ọbọ na arụ ndị na-amataghị Chineke ha na ndị na aghaghị ntị ozi ọma nke onye nwanyị Jizọs bụ mmadụ ndị ga-ahụ ahụhụ mmehie nke ọmụma ikpe ziri ezi bụ mbibi ebighị ebi nke sitere n'iru onye nwe anyị sitekwa n'ebube nke ike ya mgbe ọbụla ọ ga-abịa ka e wee nye ya otuto n'ime ndị nsọ ya ka ebubo ya wee wukwa ihe niile na-arụ n'ime ndị kwere eri ekwe n'ihi na ekwere ma anyị gbaghara unu n'ụbọchị ahụ ọ bụkwa nke a ka anyị ji na-ekpekwa ekpere banyere unu mgbe niile ka Chineke anyị wee gụọ unu na ndị kwesịrị ọkpụkpọ akpọrọ unu ka o werekwa ike mezu ihe niile ọbụla nke dịrị dị mma ezi mma na ọrụ niile ọbụla nke okwukwe ka e wee nye aha onye nwe anyị Jizọs otuto n'ime unu nyekwa unu onwe unu otuto n'ime ya dịka amara nke Chineke anyị na onye nwe anyị Jizọs Kraịst si dị